AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị ka onye nwe m nọnyere gị ka onye nwe m nọnyere na-edu anyị niile anyị abịala n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke ukwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị Leban na-achọ chi ya Leban na-achọ chi ya chetakwa onye mụ na ya na-ezukọ na mgbe ahụ Jekọb hapụrụ ụlọ nwanne nne ya bụ Leban n'obodo Heran kpọrọ ezinụlọ ya wee pụọ ebee ka ha na-ala ha wee malite ịla obodo Kenan bụ ebe Jekọb si wee bịakwute nwanne nne ya ngwa ngwa ha hapụrụ ụlọ Leban ka Leban chọpụtara sị na ọ dị otu n'ime chi ya ndị furu efu dịka anyị mere ka o doo anya n'ụbọchị gara aga ya wee chịrị ndị ezinụlọ ya na ndị ikwu na ibe ya sochi Jekọb na ezinụlọ ya azụ tutu ha na-erute ugwu Giled ha nọchie ha ihu Leban jụwa ọ bụ gịnị kpatara unu ji kpaa ụdị agwa dị otu a gịnị kpatara unu ji na-apụ wee were chi m nke a ọ bụ ezi ihe ọ bụ gịnị ka m mere eji eleta m n'ụzọ dị otu a nke ahụ kpaliri iwe Jekọb cheta na akwụkwọ nsọ si na Jekọb sị ọ bụrụ na a ga-achọta chi ahụ nke kpaliri nwoke a ije na ihe onye ọbụla bụ onye ọbụla nke gbasara ezinụlọ Jekọb na onye ahụ ekwesịghị ịdị ndụ nke ahụ bụ otu akwụkwọ nsọ si kwuo ya na onye dị otu a ekwesịghị ịdị ndụ chọta nke a n'akwụkwọ Jenesis isi iri atọ na otu amaokwu nke iri atọ na abụọ ha wee kwụsị leban wee gaa n'iru ịchọ chi ahụ nke ọ na-achọsi ike nke o lere anya na o si na ya na-enweta nchekwa nke na-emere ya ihe ọ bụla nke ọ chọrọ ọ bụ ezie na Rachel bụ nwunye nke Jekọb hụrụ n'anya zobere chi ya ebe enweghị ike ịhụ ya ma otu ọ bụla o si dị Jekọb ewerela iwe kwubie okwu n'ihi nke a ọ dịkwanụ mgbe Jekọb bụ n'obi na okwu ahụ nke o kwupụworo bụ nke mejupụtara n'ike nke onye bụ isi nye nwaanyị ya ọ bụ ezie na Jekọb aghọtaghị na Rachel bụ nwunye ya ji chi nna ya na-apụ ma nke a o mere ka nkọcha ahụ nke Jekọb kọchara ghara ịdị ire akwụkwọ nsọ mere ka anyị matasị n'ihi na o kwupụwo okwu a ọ bụ otu n'ime ndị pụrụ ịtụ ụka n'ihi na ọ bụ di nye rachel ọ bụ nna nye ezinụlọ ya niile nke bụ na ọ bụ isi chetakwana akwọ nsọ mere ka o doo anya sị na onye ahụ nke bụ isi bụ onye pụrụ ịtụ ụka otu ihe si aga n'ezinụlọ otu ihe si aga na amaala otu ihe si aga n'obodo nke a bụ ọnọdụ nke ezinụlọ Jekọb nwetara onwe ha ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ Jenesis isi iri atọ na ise malite na amaokwu nke iri na isii ruo na nke iri na itoolu gaa chọpụta na n'ihi ikike nke e nyeworo nna nke ezinụlọ ya wee kwuo okwu dịka nna dịka onye nwere ike nke ịtụ ụka ihe ahụ dum o kwuru bịa mezue osi otu ole mezue ọ bụ ya bụ ihe anyị ji sị ka anyị gụọ na akwụkwọ jenesis isi iri atọ na ise malite na amaokwu nke iri na isii ruo na nke iri na asaa ka Rechel na-amụ nwa bụ nwa nke abụọ nwaanyị a bụ Rachel nwụrụ n'afọ ime n'ihi na nkọcha nke di ya kọchara na ikike nke so ya bụ nke nwere nhuku ebe ọ nọ bụ nke mere ka ndụ ya gwụsịa ghọta gị onye na-ege ntị ihe na-eme ebe a n'ihi na Rachel kara obi were chi nke nna ya bụ nke arụsị Rachel azọghịla ụkwụ ọ gbakọtele Chineke azụ ma were onwe ya nyefee n'aka arụsị ọ dịkwaghị mgbe nchekwa nke si n'ebe Chineke nọ nwere ike irute ya gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ị bidoro tinyewe aka n'ụzọ ahụ nke mere ka ị pụọ n'ebe Chineke nọ nchekwa nke Chineke agaghị eso gị matakwa mgbe ị malitere tinye aka n'otu ihe ọ dị ihe ndị ọzọ na-eso ya na ọkwa na njikere imezu ihe ndị ahụ nke a na-eme ka anyị matasị na ọtụtụ ihe ndị anyị na-asị nke a adịghị ihe o mere na anyị si na ihe ndị a ikike ha adịghị ọ pụtara na ikike ha adịghị n'ihi enweghị mkpachapụ anya n'ihi atụghị egwu Chineke gịnị ka o ji chi nna ya eme ọ bụrụ na Rachel akpaghị agwa n'ụzọ dị otu a nkọcha a ọ gaara enwe nhuku ebe onye onwe ya nọ mgbe ọ bụla ị hapụrụ Chineke zọhie ụkwụ mee ka Chineke mara na ọ dịghị ihe ọ bụ nye gị n'ezie ya onwe ya ga-anọ n'otu akụkụ ọ dị ihe ọ lụpụtara ga-ewere ihe anyị na-achọ ime ka anyị mata bụ na nna nke ezinụlọ bụ isi nye nwunye ya bụ isi nye ezinụlọ ya ihe ọ bụla nke o ji ọnụ ya kwupụ nke a na-ahazi ahazi kwue bụ okwu okwu ọ bụla nke si ya n'ọnụ a na-apịghị aka ghọta ya gị onye mụ na ya na-atụgharị uche na-abịaru na mmezu o nwere ike ọ dịghị ihe ọ kpọrọ ya ya nwa aghọtaghị na ọ bụ nkọcha ka ọ na-akọcha otu nwa ya maọbụ nke ọzọ ka ọ na-akọcha nwunye ya ma ihe ndị a dum na-enwe nhuku n'ezinụlọ anyị ya mere onye ọbụla bụ nne na onye bụ nna n'ụbọchị taa nwee mkpachapụ anya tutu ị na-ekwu okwu hazie ya mgbe ị na-eme nke ka onye nwe m gị ebe ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ ọ bụ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot nwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ege abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị nke anyị ga-eji wee nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche echefu ụmụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke baruo n'ụba ndị missionaries of aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 maọbụ gị gee oziọma nke taa na awr.org tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ezinwa Chineke na-ege ntị ka anyị nọ n'ekpere mgbe onye mgbasa ozi ngozi Aja ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche anyị na-agakwa n'iru na-ekene chineke anyị n'ihi na ekele agaghị agwụsị n'ọnụ anyị na ọ bụ otu ihe kasị mma inye chineke anyị mgbe anyị chetara ihe nke o mere anyị ka anyị na-apụghị emere onwe anyị nke mmadụ na-apụkwaghị emere onwe anyị karịsịa inye anyị ndụ inye anyị ohere nke ịma ezi ihe na ime ya eji okwu a na-anabata anyị ọzọ n'ụbọchị taa na ịga n'iru na ịnụ okwu nke onye nwanyị ma ọ bụ ịmụ okwu nke onye nwanyị ma ọ ga-adị mma ịgụ abụọ ọ bụ ezie na gaa m agụ ya n'olu Igbo mana ama m na anyị ga-aghọta ya na olu oyibo n'ihi na ọ bụ ebe ọ na-akasị mma ịgụ ya I'm a divine project. I'm not to be abandoned. I'm a divine project. I'm not to be abandoned. I'm in contract with my Father. He will never abandon me until He finishes His work in my life. I'm a divine project. I'm not to be abandoned. I'm a divine project and not to be abandoned. I'm in contract with my Father. He will never abandon me until He finishes His work in my life. Abụọ a na-eme ka anyị mata na anyị bụ ọlụ nke Chineke na-alụ dịka mmadụ nke na-alụ ọlụ ọ na-ele anya inweta ọlụ site n'aka mmadụ na-eme ọlụ dị otu a na ọ ga-alụ ya n'ikwesị ntụkwasị obi ime ka onye nyere ya ọlụ ahụ nwee aṅụrị werekwa ya mee ihe na mgbe ekwesịrị ya iji mee ihe otu aka ka anyị kwenyere na anyị bụ ọlụ n'aka nke chineke na ọ ga-alụ anyị nke ọma lụpụta ihe zuru oke na ọ gaghị akwụsị ịlụ ọlụ ya n'ime anyị ruo mgbe ọlụ bịara n'ozuzu oke taa ihe anyị na-ekwu okwu ya mbụ zụta n'aka m ọlaedo zụta n'aka m ọlaedo n'ebe niile dị iche iche n'ebe a na-azụ ahịa dị iche iche ọtụtụ mmadụ nwere ngwaahịa nke ha na-akpọwa n'aha dị iche iche na ụdị dị iche iche ka eji mee ya ka ọ bụrụ ihe na-atọ ụtọ bụkwa ihe na-adọta adọta mmadụ dị otu a ga-abịa n'ebe ọdụ ahịa dị otu a ha dị nwee ike gota ahịa ndị a ma chineke nwere ọdụ ahịa na ihe dị ọcha nke zuru oke ka o lere ahịa na aka anyị na anyị ga-egota n'ebe ya onwe ya nọ n'ihi na ọbịa na-ere ahịa dị otu a ihe chineke chọrọ ka anyị gota bụ ọlaọcha nke na-enweghị ntụpọ mgbe anyị na-ekwu okwu ọlaọcha anyị agaghị enwe ebe ọdụ ahịa chineke dọwara ya ọ bụ mgbe anyị nabatara onye nwe anyị anyị ga-aghọta ezi omume nke chineke anyị ga-aghọta izu nke chineke anyị ga-aghọta ịhụnanya nke chineke na ọnọdụ dị otu a anyị ga-agbakwuche chineke si ya resi m zụnye m ka m nwee ike ihe dị otu a akwụkwọ nsọ mere ka anyị ghọta nke a na ọ bụ ntụziaka nke chineke nyere anyị na akwụkwọ mkpughe isi nke ịtọ na amaokwu nke iri na asatọ nyenwe anyị sị ana m enye gị ndụmọdụ kote n'aka m ọlaọcha nke na-anwalela nke na-anwachala site n'ọkụ ime ka o zuo oke nke ga-eme ka ị bụrụ onye bara ụba nke ga-eme ka yikwasị akwa nke ezi omume akwa nke dị ọcha akwa nke na-enweghị ntụpọ akwa nke ga-ekpuchi ihere dị iche iche ihere nke agbamọtọ ihere nke agbamọtọ chineke na-ekwu ebe a abụghị dịka mmadụ na obere ma ọ bụ na nwata amụpụtara ya ọ nweghị ihe mkpuchi ọbụla dị ya ma ọ bụ mgbe okenye bara n'ebe ịsa arụ ịsa arụ oyipụ ka ha rabụ ihe mkpuchi ọtọ ya niile ihe onye nwanyị na-ekwu okwu ya bụ na ezi omume nke chineke na-achawa achawa na ezi omume nke chineke na-ewezuga adịghị ọcha na ezi omume nke chineke na-ewerata onwe onye n'ala n'ihi nke a onye nwaanyị sị tutu anyị abịa ede n'ebe ya onwe ya nọ ịzụta ihe na ihe anyị ga-eleba anya bụ ihe dị ọcha ihe zuru oke ọtụtụ oge ndị na-aga ahịa ịzụta ihe ndị ji ego ndị nwere ego na-ele anya ihe ndị dị oke ọnụ ahịa ihe ndị dị n'ogo ka ha goro ya yikwasị ya ewe mara n'ezie na ha bụ ndị nwere ego ndị bara ụba ọ bụghị ụdị ọnọdụ a ka anyị nọ n'ụwa ka anyị na-ahụ n'ụwa ka chineke chọrọ n'ebe anyị nọ kama ka anyị chọọ ezi omume nke chineke ka anyị chọọ ịdị ọcha nke chineke ka anyị chọọ eziokwu nke chineke n'ihi na mgbe anyị chọtara ya ọ ga-ewezuga anyị n'ịsị asị niile na nkwutọ niile n'ezughị oke niile ime ka anyị kpuchie ọtọ anyị n'ihi na anyị ga-abụ ihe dị oke ọnụ ahịa n'ebe chineke nọ ihe zuru oke ihe kwesịrị ekwesị ihe ndị mmadụ ga-achọsi ike n'ihi na onye nwe anyị mere ka anyị bụrụ ndị kwesịrị ịnọrọ ọnọdụ zuru oke ndị kwesịrị ịbụ ọgaranya ndị na-agaghị abụ ogbenye ndị na-agaghị arịọ arịọ kama ndị ọ ga-adị n'aka ha ị na-enye mmadụ n'ihi na ọ bụ ihe si n'ebe Chineke anyị ọzọ dịka ibe ya bụ na na ihe dị ọcha bụ ezi omume nke chineke ọ ga-enyere anyị ohere ọ ga-eme ka obi anyị ṅụrịa ọṅụ ijere chineke anyị ozi n'ihi na onwekwaghị ihe ọbụla nke na-egbochi anyị dịka ihe mgbochi mmehie kama anyị ga-abụ ihe nlekwasị anya ebe chineke anyị ga-eledo anya na ntụziaka nke chineke ka anyị ga-eje ozi lụọ ya n'ikwesị ntụkwasị obi onye nwe anyị ga-eme ka obi anyị dere ji nwee okwukwe na ihe ọbụla nke anyị na-eme n'ebe Chineke nọ na ụgwọ ọlụ ya zuru oke n'ihi na o mekwara ka anyị mara na ya ga-abịa ọsọ ọsọ inyeghachi anyị dịka ọlụ anyị si dị n'ihi nke a ọ dị mma na anyị ga-edebe ntị anyị zụta ihe dị mma n'aka Chineke nwee ike were ịhụnanya gwa mmadụ na nke anyị na-eme ebe anyị na-eje nzọụkwụ ndị a agaghị eduba anyị n'ezi ome agaghị eme ka anyị keta ndụ ebi ebi mgbe anyị laghachiri azụ n'ime ọnọdụ dị otu a anyị a ga-abụ ndị dị ọcha ndị a mụrụ ọhụụ ndị kwesịrị ntụkwasị obi olileanya anyị ga-ezu oke na mgbe ọbụla kraịst ga-abịa ọ bụrụ isi na e anyị e bụrụ ndị nwụrụ anwụ na opi ga-ada anyị enwe ike si n'ili anyị pụta zute kraịst anyị na mbara nke eluigwe inwe ọṅụ na inwe ndụ ebi ebi site n'ebi ebi ruo n'ebi ebi n'aha jizọs bụ onye nwanyị ohere ọma ka anyị ji na-ekele onye mgbasa ozi Chukwuemeka Ngozi Aja imeela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa ozi ọma nke na-echekwutara anyị na Chineke amawo onye anyị bụ tupu akpụ anyị n'afọ ka anyị kwere na ezi omume nke Kraịst pụrụ ikpuchite anyị ma anyị gee ntị imeela onye mgbasa ozi arụ ekpere anyị bụ ka Chineke gọzie gị ka ezi omume Chineke kpuchite gị na ezinụlọ gị n'aha Jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yaho dotcom maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 070 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo